ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile dị elu n'ebe ọ dị ukwuu n'ụbọchị taa n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị emem ihe a bụ nri nke ndụ site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry abụ m ezi nwanne na nwoke Obichukwu Tony Eberechukwu n'ụbọchị taa anyị ga-elebanye anya n'akwụkwọ Diuteronomi akwụkwọ Diuteronomi isi nke iri atọ isi nke iri atọ ga-agụ amaokwu nke iri na otu wee ruo na nke iri na anọ Deuteronomy chapter 30, 11-14 ọ n'ihi na enye n'ihi na ihe a enyere n'iwu nke mụ onwe m dewere nye gị na iwu taa ọ bụghị ihe karịrị gị ime ka ọ bụ, ọ bụkwa ihe dịrị gị anya ka ọ bụ. Ọ dịghị n'eluigwe ka ị wee sị, Onye ga-arịgoro anyị n'eluigwe wetara anyị ya. mee ka anyị nụrụ ya ka anyị wee mee ya ọ dịghịkwa n'ofe oke osimiri ka ị wee sị onye ga-agabigara anyị n'ofe oke osimiri wetara anyị ya ka anyị nụrụ ya ka anyị wee mee ya kama okwu ahụ dị gị ezi nso n'ọnụ gị na n'ubi gị ka ị wee mee ya ka Chineke kwukwasa ngozi ya nne anyị n'ụbọchị nke taa site n'okwu ya ka anyị bụrụ ndị nke nwere nghọta pụrụ iche mekwana ya dịka o si wee masị Chineke n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị eme na ịga n'elu n'ụbọchị nke ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ okwu Chineke okwu Chineke na-abụ isi okwu anyị n'ụbọchị nke na anyị matara na okwu dị n'ebe niile ndị mmadụ na-ekwu okwu dị iche iche ndị ekwu na mgbago ndị ekwu na ndịda ndị ekwukwanye nke na-eme ka obi mmadụ jụrụ ndị ekwukwana nke na-eme ka iwe wee mmadụ ndị ekwukwanye nke na-eme ka ọnụma sulie mmadụ na ihe ndị a niile bụ na onye ọbụla kpọrọ ọnụ yi ekwu okwu dị ka ihe nke si n'obi ya pụta akwụkwọ nsọ wee mee ka mmadụ sị na okwu na-apụta si na ihe nke jupụtara n'obi mmadụ mana ilezi anya n'ebe anyị gụpụtara ịfụ na chineke gbara ndị nke ụmụ israel n'ụbọchị nke ha site n'ọnụ Mozis ọchịchọ nke obi nyanwa ihe bụ mmasị ya n'ebe ha nọ n'ihi na echiche ọ na-echere ha bụ echiche nke udo na nke ọganihu ọ bụ nke ịla n'iyi ya bụ onye tụrụ iro ịgwapụta ha na mbibi nke ha nọ n'ala nke nke nke nke ijipt ebe ha nọ bụrụ oru o wee sị mgbe ọ kpọrọ okwu na ya anụgo akwa nke ha na-ebe Nean afugokwane mbibi ha na ịta ahụ ha site na ihe uru nke ha bụ n'ala Ijipt wee si moses na ya ga-anọnyere were aka ya dị ike wee ndị Izrel n'ala nke Ijipt ọ bụ ha a ha na enye ha je ha n'ala nke nyakwere nna nna ha bụ Ebraham azik na Jekọb na nkwa o wee mee dị otu wee mee bịa na ala Ijipt were ihe arịba ihe arịma dị iche iche wee gosi na ya bụ Chukwu wee dọpụta ha mgbe ha nọkwara n'ọzara onye ha okwu a sị ha na okwu niile a na iwu niile a nke ya nyere ha abụghị nke dị anya ọ nke ha apụghị imewu kama na ha pụrụ ime ya ha mee okwu ya dịka o si wee nyanwe si nye ha n'iwu ha ga-afụ mbuli elu ha ga-afụ ọganihu ha ga-afụ ihe ọma na ihe ịrịba ama dị iche iche etu ọ dị n'oge nke ha etu a ka ọ dị n'oge nke anyị a okwu chineke dịzi n'ebe niile ị gaghị asị na enubeghe ị gaghị asị na agbanwebeghi dị ka o wee dị edego ya n'akwụkwọ dee n'asụsụ dị iche iche ka o wee ruo mmadụ nso ihe ndị a niile bụ gịnị ka o wee ruo mmadụ nso dee n'asụsụ niile dị iche iche tinye na mpaghara dị iche iche na dịka ọ ka mbụ ọgbọ nke anyị a kara makarịsị n'ịgbasa ozi ọma nke Chineke na ikewasị ikewapụta ihe dị ka ihe ihe eji mmụta Chineke karịsịa n'ihi na a na-afụta ya onyonyo. a na ekwe ya n'igwe okwu a na-agbasa ozu a na-ede ya n'akwụkwọ a na ebie ya a na-ede ya n'ahụ aja a na-edekwa ya n'ebe niile nke anya na-ahụ o ebe isi legharị anya ma n'akụkụ niile ị ghara efu ihe chineke ji agbasa ozi ọma na chineke tinye n'obi ndị mmadụ iji were agbasa ozi ọma ụfọdụ na-ebikwuzie n'akwụkwọ mmadụ ya na ụgbọala mmadụ ya na ebe niile nke anya mmadụ nwere ike ịhụta mana ihe ndị a niile mmadụ wee juzie okwu a na-emezi etiti ịmasị ha chineke chọrọ ka okwu a dị n'ime anyị ah, ka anyị ga-adịsị a anụbeghị nya ana anụ oyibo ma ana anụ asụ n'asụsụ ọbụla nke ị na-asụ e akwụkwọ nsọ nke Chineke e baịbụl na asụsụ nke ọbụla ị na-asụ ọbụla dị na-edere na akwụkwọ nke Igbo na etu o si wee dị n'ụbọchị nke anyị a o nweghị onye ga-asị na ya anụbeghị na ya kama ihe Chineke chọrọ bụ anyị anụgo okwu a nụkwa ya nụkwasa n'ihi na ebe niile dịgasị iche iche anyị na-ejegharị n'ebe niile dịgasị ime nzukọ kraịst niile ebe a na-agụ eziokwu a na-agbasa ozi ọma ị gaghị ma iji wee mere ezi ihe ka chineke na-achọ n'ime ndụ mụ na gị itinye n'ọlụ ime ka okwu a wetara anyị mgbanwe n'ihi na okwu chineke na-akọwa udo na-ekwupụta udo n'ihi na jizọs kraịst na-abụ ezi udo okwu chineke na-akọwa ihe gbasara ịhụnanya chineke hụrụ ụwa n'anya nke ukwuu wee nye anya ọkpara nke ọmụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya ghara ịla n'iyi kama ka maka onwe ndụ ebighị ebi chineke bụ ịhụnanya na ya jizọs kraịst wetara anyị ịhụnanya Chineke na-enyekwanyị ọbụna nnọcha na nzọpụta pụrụ iche site n'okwu ya iwere okwu Chineke kpọrọ ezi ihe ọ ga agbanwere ọnọdụ gị ihe ọbụla nwere ihe na-eweta ihe gbagwoju anya ọ ga-enye gị ọsịsa nye ajụjụ gị niile ọbụna nyanya okwu ya na-agwọ ya site n'ọnụ okwu ya nnwere onwe na-adị ọ sị na ọbụna nwa nke mmadụ emee ka ị pụọ n'oru na ị ga-abụ onye pụrụ n'oru, okwu ya na-eweta udo nye na ezinụlọ, nye na ndụ mmadụ nyekwanye ọbụnadị na obodo niile ọ sị ka obi ghara ịlọ ụlọ mmiri ụlọ kwere na chineke kwerekwanụ na ọ sị na ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọ bụ na ọ bụghị etu a na ya ka egwe anyị ebe obibi nke kachasị ebe obibi niile ka jizọs kraịst kwadoro anyị ndị nke kwere ekwe na enigwe ka mgbe n'ikpeazụ ka anyị na na-abụrụ ndị nke bi na enigwe mgbe ụwa nke a gasịrị ịkwụgo ụgwọ ụlọ gị n'enigwe enyebego ndụ n'aka jizọs kraịst ka i wee bụrụ onye nke ya eketa oke n'ala eze nke enigwe ebe jizọs gawara na-akwadoro ndị nke kwere na ya okwu chineke ga-eme ka ị e pụọ n'uru dị ka o mere ụmụ ndị Izrel n'oge nke ha n'ụwa nke ọtụtụ ihe na-achọzi na-adọrọzi ndị mmadụ n'uru uru ǹkè ọyà nyanya uru nke njọ uru nke ihe ọṅụṅụ ihe na-aba n'anya ihe osise ihe jupụtara n'ụwa taa na-achọzi ka mmadụ bụrụ oru nye ihe o kwesịrị na-achị achị ma site n'okwu chineke ị ga-abụrụ onye nọ n'isi ị ga-abụ onye nọ na ndị ị ga-abụrụ onye bụ dike ị ga-abụrụ onye a na-etipịa etipịa bụ onye a na-eri eri mgbe ọbụla ihe a bụ ihe okwu Chineke na-eweta ọ na-eweta mgbanwe pụrụ iche ọ na-eweta ọganiru site n'okwu Chineke ị ga-abụ onye amụworo ọhụụ site n'okwu Chineke ị ga-amara aka ndị gị na aka ekpe gị mara ezi ihe na ihe ọjọọ n'ihi na Chineke emegwo ka okwu ya dị ire okwu Chineke dị ire etu ọ dịrị na mbụ etu akọ ka ọ etu na-adịgidere mgbe ebighị ebi Chineke ji okwu ya egwu egwu ya mere n'ụbọchị nke ọ bụ na iji okwu Chineke were akpọrọ ihe site n'ụbọchị nke taa were okwu ya wee kpọrọ ihe ị ga-esi anya ga-eme nke a ọ bụ na ịnapụta bụ Jizọs Kraịst dịgo enwe gị na onye nzọpụta gị ka onye ga amara pụrụ iche iji wee kwudosi ike iji wee fee ofe iji wee mee ka okwu a dị ire na ndụ gị welata isi n'ebe ọ ị nọ n'oge ugbu a kesi chineke na ịchọgwu ịnabata jizọs kraịst dịka e nwere nzọpụta na ọbụla ịnabatabeghị ka o wee nye gị ikikere iji wee gụọ okwu a wee mata ya o wee bara gị uru ka ekpere chineke onye nwe chineke onye pụrụ ime ihe niile ndị oriri ndị a ndị kpọlatara isi n'ụbọchị nke taa ịnapụta jizọs kraịst dịka nwa na onye nzọpụta ha onye nwe anyị kagbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debanye afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka okwu gị dị ire na ndụ ha na n'ime ha ka ha bụ nne nke esosi okwu ike na jizọs kraịst bụ onye nwe anyị eme matani na ndị ndụ a na-abịara m site n'ụlọ ndị Life wod Radio Ministry unu nwee ajụjụ maọbụ na-akọ mgbaama onye ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka Chineke nọnyere ya n'ụbọchị nke taa kụzi anyị dị ka wee kwesị ka anyị bụrụ ndị nke ketara oke na mgbe ikpeazụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen